إني ألقى الإناس في صومي وصلاتي ودعائي للرحمن وجميع الطاعات n'aha chineke onye kere ụwa niile onye kachasị ebere onye kachasị ọmịiko ekene na ngọzi chukwu dịrị onye ozi ya bụ muhammad sallallahu alaihi wasallam onye ndu anyị na onye isi anyị na onye odibo nke chukwu zidatara ka ọ kụziere anyị ihe gbasara ụzọ okpukperechi islam igbo ndị nwe anyị ka nụ nka unu anwụchiri anyị na-ekele unu ekele ọma nke islam bụ udochukwu dịrị unu ọ ka bụkwa m nwanne unu bụ Jibril Ụzọma Ogiri bụ onye ndu na nchịkọta ihe omume nke na-abịara unu na kapital FM mbụ ihe omume nke a na-akpọ oziọma Islam ndị mụ na ha nọ tata bụ ụmụnne anyị abụọ ndị unu na n'olu ha kwamgbe afọ nke mbụ bụ Ustaz nwanne anyị nwoke bụ udo nke Chineke dịrị unu niile afọ mbụ bụ Isa Fraịde Okonkwo abụ m nwanne unu n'oge ochie aka m bụkwa nwanne unu ma tata daalụnụ daalụ ya na nwanne anyị bụ harun muhammad eze waalaikum salam ikechukwu anyịnwa ka ọ dị n'aka ime ịkụziri unu ihe gbasara ihe omume nke anyị bidoro ụnyaahụ ụnyaahụ anyị lebara anya anyị bidoro ikwu okwu ihe gbasara ọnwa ramadan nke nwanne anyị nwoke bụ barista harun kọwatara anyị otu chukwu si wee dọta iwu ibu ọnụ nke ramadan na uru ọ bakwanụ ibu ọnụ ramadan tata n'ike chukwu anyị ga-eje n'iru n'ịkọwapụtara unu ihe ndị ka fọdụ n'ihe gbasara ebumọnụ ọnwa nke a itoolu ọnwa ibu ọnụ nke islam tata isiokwu ndị anyị ga-eleba anya n'ọnwa ramadan a bụ ihe mmụta dị na ọnwa ramadan nke mbụ bụ ihe mmụta dị na ọnwa ramadan nke abụọ bụ ndị iwu na-amanyeghị ibu ọnụ na ramadan nke atọ bụ ihe ụfọdụ na-emebi ebumọnụ na ramadan nke ịnọ bụ otu esi akwụghachi ụgwọ n'ụfọdụ ụbọchị funarị mmadụ na ramadan ihe ise anyị ga-ekwu okwu ya tata bụ ihe a na-akpọ caf iwe were unu a ga-akọpụtara anyị ihe a na-akpọ itikaf na abalị ebube n'ọnwa a a na-akpọ ramadan anyị ga-elebakwa anya n'ihe gbasara onyinye ngwụcha ọnwa nke ramadan na nke ikpeazụ ihe ikpeazụ anyị ga-ekwu okwu ya ma chukwu dote anyị ndụ tata ga-abụ ije mmemme id nke a na-akpọ idil fitri ya mmemme a na-eme ma ebucha ọnwa ebucha ọnụ na ọnwa nke anyị nọ n'ime ya n'egbughị oge ka mkpọbata nwanne anyị bụ ostaz Isa Okonkwo ka o bugodo ụzọ kọwatara anyị ihe ọ pụtara bụ ihe mmụta nke ọnwa Ramadan Ustaz alhamdulilahi wasalatu wasalam ala rasulilahi wa ala alihi wa ajma'in wa udo nke chineke dịrị unu niile ma afọ ọma nke chineke dị n'ọnwa anụwa zuo unu na ndị ezinụlọ unu n'ihe ọbụla niile bụ ihe ọma nke unu na-eme ramadan bụ ofu n'ime ihe gosiri obiọma afọ ọma ngozi nke chineke nyere ndị nkwere ekwe bụ ndị muslim ọ bụ site n'afọ ọma ya ka o ji ye anyị ramadan iji wee kụziere anyị wee yekwana anyị ofere iji wee nata anaeze ya bụ aljanna ọnwa iri na abụọ ka e were na ahụ dị dịka otu ndị muslim si ji agụ ahụ ofu n'ime ya bụ oge chineke ji akụziri ndị muslims ihe gbasara okwukwe ha wee sachaa ha gosi ha ụzọ ekwesịrị iji bie ọwa nke iri na otu nke fọrọ afọ ewu ọtụtụ ihe Chineke mere ka ọ bụrụ ihe dị mma nye ndị Muslims mana oge Ramadan ọ na-apụ ha ụfọdụ n'ime ihe a bụ nke enwere ike imenwu iji wee kụziere ha ma ọ bụrụ na ha nwere ike ijide onwe ha n'ihe bụ ihe nke Chineke yegoro ikike ka emee dịka iri nri dịka ịṅụ ihe ọṅụṅụ dịka di na nwunye ịnọkọ wee bido n'isi ụtụtụ oge eji ekpe ekpere ụtụtụ wee ruo na mgbede oge awụ dara ọ bụrụ na ha nwere ike ijitawa onwe ha nke a bụ ezigbo nkụzi chineke ji kụziere ndị kwere ekwe iji wee hapụ ihe nke chineke siri ka hapụ ya bụ na otu ọkpụrụkpụ nkụzi chineke chọrọ ịkụziri anyị jiri ramadan wee kụziere anyị bụ na anyịwa ka a kụziere anyị ka eji ahapụ njọ kụziere anyị ka eji ahapụ ihe chineke na-achọghị nke a bụ nke izizi nke abụọ chineke na-akụziri anyị ji marabada na-akụziri anyị ọ na-egosi anyị ndị ụfọdụ n'ime anyị bụ ndị were chineke gọziri jiri akụnụba wee gọzie amarụ ihe dịka agụ ọ mara ihe mmadụ pụtara na o nwere ihe ọ ga-eri n'ụbọchị oge ramadan ma onye were ma onye na-enweghị onye ọbụla ga-ebu ọnụ bido n'ụtụtụ wee ruo na mgbede ọ ga-enyezi gị ofere ịmata dịka ọgaranya ihe ọ pụtara mmadụ ịbụ ogbenye ya bụ na ụbọchị ọzọ mmadụ bịakwute gị si gị na ya ewere ihe ọbụla ya na-eri n'ụlọ be ya ị ga-amata ihe ọ pụtara ịwa e ọtụtụ ndị ga-anọ n'ahụ kwuru ahụ ha marọ ihe bụ na mmadụ batara be ya o nwere ihe ọ ga-eri maọbụ na o nwere ihe o riri chi wee jie ramadan na-akụziri gị ya bụ na Ramadan bụ otu ihe jikọtara ma ọ gara ọgaranya ma ogbenye Ramadan ihe nkụzi ọzọ Ramadan na-akụziri anyị bụ ihe dịka Quran oge ma Ramadan bụ oge eji agụ atụgharị uche na nkụzi nke Chineke dị n'ime akwụkwọ nsọ ya bụ Quran ọtụtụ ihe ka anyị ji oge Ramadan na-amụta ị na-anya ịfụ mosque dị iche iche o ruo na mgbede ifu ndị mmadụ agbakọ na-ege okwu nke chineke arapụ ụmụ mmadụ ha ga-asị na arọ arọ ha si na ha ewere ofere maka ewere oge ofere na-ewe mmadụ ọ mmadụ na-ewe ofere mana chineke wepụtara otu otu ọnwa ndị mmadụ ga-eji ofere ya ha were wee gee nkụzi na okwu nke chineke ka ọ hagodi mmụta mana uru na ihe mmụta dị na ramadan bụ ihe a ga-abụ ọ bụrụ na akọọ ya tata ama nkọcha ka ọ dị ụta. ya bụ na ihe ị na-akọwara anyị bụ na ramadan nwe oge mmadụ ga-achịkọta onwe ya kwado onwe ya maka ọzụzụ na mmụta ihe gbasara otu esi efe chukwu na otu esi aghọta ihe ndị ọzọ na-agabiga dịka maka ndị nwere enwe na ndị na-enwerọ n'otu ndị okwukwe si emere onwe ha ebere ihe nke abụọ anyị ga-ele anya ya bụ ihe gbasara ndị iwu na-amanyeghị ibu ọnụ n'ọnwa ramadan ah, maka nke m ga-akpọbata nwanne m nwoke bụ barista harun eze ka ọ tụpenye anyị azụ n'ụdị ihe ndị ahụ na ndị ahụ iwu na-amanyeghị ibu ọnụ barista Naam, alhamdulillah rabbil alamin salatu wassalamu ala rasulillah. Ndị be anyị ndị Igbo ndị iwu ịbụ ọnụ a na-amanyeghụ otu Chineke si wee kọwapụta ma ọ gwa anyị n'ime akwụkwọ nsọ bụ Al-Qur'an Karim O kwuru si waman kana minkum maridan aw ala safarin fa iddatu min ayamin yuridu wala yuridu bikum na onye na-aga njem maọbụ onye ahụ na-adọrọ ekwesịghị ịbụ ọnụ onye ahụ gachaa njem ahụ maọbụ ahụ dịziri onye ahụ onye ahụ ejisi ike wee kwụzie ụgwọ ụbọchị ahụ ọ na-ebo ha ọnụ ọ bụrụ otu ụbọchị ma ụbọchị ịbụọ maọbụ ịtọ ka ahụ mere gị nke bụ na ike adịghị gị n'ahụ ịbụ ọnụ ị ga-arapụ ịbụ ọnụ mgbe ahụ ịlaghachiziri Chineke nyeziri gị arụ ike ị ga-ejisi ike wee kwụọ ụgwọ ụbọchị na-ebu ọnụ n'ime ọnwa Ramadan onye na-aga njem ekwesịghị ịbụ ọnụ maka na anyị mara ọgwụ na njem njem dị ogologo ọ na-aba n'ahụ ekwesịghị iji ịbụ ọnụ wee gawa ịnọrọ n'ụzọ ọ ịchọrọ ịnwụ ị chọrọ mmiri ma ọ bụ iri nri ọ bụ maka na ị na-ebu ọnụ bụ ihe ga-eme ka ị ghara ịṅụ mmiri maọbụ iri nri ọ wee bụrụzi na iri nri ahụ maọbụ ịnwụ mmiri ahụ ga-adịkwa gị mma n'arụ ma wee rue gị ebe ị na-aga ọ ka mma na ịrapụrụ ibe ọnụ wee nwụọ mmiri ma rie nri ka ị nwee ike arụ iruo ebe ị na-aga ya nwa mere chineke sịrị onye na-aga njem na onye na onye ahụ na azụ gara ịbụ ọnụ emesịa ịkwụzi ụgwọ ụbọchị na-ebughị ọnụ n'ime ọnwa ramadan onye ike na-adụghọ n'ahụ maọbụ dịka onye kagoro nka na-enweghị ike ịgba ọnụ chineke nyere onye ahụ ikike ịrapụ ịbụ ọnụ ọnwa ramadan mana onye ahụ ga-ewere ihe ihe oriri wee nye mmadụ wee nye onye onye ogbenye chineke na-enye ịkwado onye ahụ maka ibi ndụ ya ị ga-ewere ihe oriri mmadụ otu mmadụ wee nyepụ maka ụbọchị ahụ ị na-ebu ha ọnụ ya maka chineke kwuru sị wa ala alladhina ففدية طعام مسكين وعلى الذين يطيقونه ففدية طعام مسكين na onye chineke nyere ike dịka na ike adịghị gị ịkwụghachi ọnụ nke na-ebu ha arụ adịghị gị ịbụghị ọnụ ọwa ramadan o wee bụrụ na arụ ahụ ka na-eme gị ma oge ebucha ha ọnụ n'ọnwa ramadan maọbụ na ị gara njem ịbụghị ọnụ ọnwa ramadan o wee bụ na ike adịghịkwa gị n'ahụ ma ebuchagodo ọnwa ramadan ibughachi ọnụ ọnwa ahụ ị na-ebo maọbụ na ịkago nka nke bụ na e, ị kwesịghị ịnọ ụbọchị ị na-eri ihe ndị maọbụ ịṅụ mmiri ịrapụzi ịbụ ọnụ ọnwa ramadan ị kwesịrị iwe ihe oriri ihe oriri otu mmadụ wee nye mmadụ ogbe onye chineke na-enye ha ya ọ bụ n'ikwugo ụgwọ ụbọchị ahụ ị na-ebu ha ọnụ otu a ka chineke si wee rọpụta ndị ọ sịrị na ịbụ ọnụ ọnwa ramadan adụ ha n'isi ha maọbụ nwanyị nwanyị nọ n'oge ya nwanyị nọ n'oge ya maọbụ nwaanyị mụrụ nwa ọhụụ onwe nwaanyị mgbe ahụ nwaanyị mụrụ na nwaanyị ụmụ nwaanyị na-amụ nwa ọhụrụ ọbara ka na-apụta ha n'ahụ ga-eruo dịka ka ụbọchị iri anọ ma ọ bụ nwaanyị na-ahụ nọ n'oge ya mkpụrụ asaa isii maọbụ asaa maọbụ asatọ a na-anọ n'oge n'ọnwa niile ọ bụ n'ime ọnwa ramadan ka nwaanyị nọ n'oge ahụ o kwesịghị ịbọ n'ọnwa ramadan mgbe ahụ ọbara na-apụta ya n'ahụ ebuchezi ọnwa ramadan ọnụ ramadan onye ahụ kwesịrị ịkụzi ụgwọ ụbọchị ọ na ebughị ọnụ ọ bụzi na onye ahụ enweghị ike ibughachi yanwa bụ ụbọchị ịkwụ ụgwọ yanwa bụ ụbọchị onye ahụ kwesịrị iwe nri motu mmadụ wee kwụghachi ụbọchị ụbọchị niile onye ahụ na ebu ha ọnụ ọ ga-enye mmadụ nri n'ime ya ọ bụ otu ọ dị na chineke ka ọ nabata ya ekene dịrị gị nwanne anyị nwoke ka e, nwanne anyị bụ ustaz isa nyetụkwu anyị obere nkọwa gbasara otu esi akwụghachi ụgwọ nakwa ihe ndị ọzọ ihe izizi m ga-ebu ụzọ tinye bụ obere okwu n'ihe nwanne anyị nwoke kwuru bụ na anyị ga-enye ntị ọfụma anyị aghọta na ọdụ ụdị usoro na-abụ ndị na-ama mbụ ọnụ ndị chineke ibu ọnụ nke izizi bụ ndị nwere ike ịkwụchi ụgwọ oge ọzọ nke ọzọ bụ ndị na-ewere ike ibu ọnụ oge ahụ ha enwekwana ike ịkwụ ụgwọ ụbọchị ha na-eburu ọnụ onye na-eme njem a sịrị ka ọ ghara ibu ọnụ mana ọ pụtara na emechaa ụbọchị ọzọ na-abụrụ ramadan ọ ga-akwụ ụgwọ ụbọchị ahụ funarịrị ya onye ahụ na-adịrọ a sịrị ka ọ ghara ibu ọnụ oge ahụ ahụ na-adịrị ya mana ụbọchị ọbụla ramadan gafere ya ọ ga-akwụkwọ ụgwọ ya mana enwe ndị ahụ ji ha bụ ahụ a na-ewere olileanya otu a ga-esi gwọọ ọya ahụ kee ka ị ga eji kwanụ si na ọya ahụ ji ụgwọ ebe ọ bụ na olileanya adịrọ ụdị ndị dị otu ahụ ha jiri ụgwọ ụgwọ ha ji abụrụ ụgwọ a na-akwụ akụ ụdị ndị dị otu a ka nwanne anyị nwoke na-agwa anyị nọ ndị a bụ ndị ga-akwụ e, ụbọchị ọbụla ha na-eburu ọnụ ha eyewe ihe na-ewerọ ogbenye nri a ga-eji wee nọchie anya ọbụbụ ọnụ kwesịrị ibu oge ọbụla ọ zụrụ mmadụ nri nri nke obodo ndị ahụ ọ nọ na be ha ka a ga-eji wee zụọ otu onye n'ụbọchị ọbụla ihe a bụ ihe m chọrọ itinyere anyị ndị a niile nwanne anyị nwoke gwara anyị okwu gbasara ha bụ ndị Chineke ji aka ha aka ya wee rọpụta bụ ndị site n'afọ ọma ya bụ chineke ndị o wepụta na ha ma mbụ ọnụ onye ọbụla ọzọ na-anọrọ n'otu ha niile ndị agụpụta wee rapụ ime ịbụ ọnụ na ramadan ịma na ọ dara iwu ọ dịkwana mma ka anyị gwa unu ụdị iwu ọda iwu ọda bụ iwu ndị nke e, muslims ndị gụrụ ọgụgụ isi na muslims si na enwere ihe ọ ga-eme n'ụwa ka ọ kụchie ya ojigodoro ndụ a niile wee kwụọ ọma nkwụtawo ofu ụbọchị mana chineke si na ọ ga-ebu ọnụ abalị iri isii nke a ga-abụ ụbọchị ọbụla na-eso onwe ha o buo ise kwụsị ụbọchị nke isii ụbọchị nke asaa obidokwa bidokwa n'isi buwekwa ya bụ na iri isii anụwa iri atọ ga-abụ na-esowe ha ụbọchị na ụbọchị ya bụ iji gosi anyị na mmadụ ịhapụ ibu ọnụ n'ụbọchị oge ramadan na-enweghị ihe kpatara o ji hapụ ya bụ nnukwu ajọ omume n'iru nke chineke ike a bụ ihe m chọrọ ka m tinyekwuo n'okwu nwanne m nwoke bụ barista nọ ya bụ na ihe na-achịkọwara anyị na onye lụfuru isi n'ibu ọnụ dịka onye eh, ibu ọnụ ramadan dịka onye akpọgara n'ụlọ akụ ya pụrụ mkpi otu ndị be anyị si ekwu eh, ya pụrụ mkpi pụta nke a pụtara na onye ọbụla chukwu mere ya ejiri ahụ ya isi ezuo ya oke kwesịrị ibu ọnụ kpekwenarụ chukwu kpee chukwu yọọ chukwu ka chukwu nye ya ihe bara uru nke chukwu dere na ọnwa ramadan biko adị m ebighị okwu mana okwu anyị kwuru kịta chetara m ihe ọzọ anyị kwesịkwara ịkọwatara ndị ụmụnne anyị na obere nwa ekwesịrị ịbụ ọnụ sọsọ onye tonitegoro ịma ihe bụ ihe ọma na ihe bụ ihe ọjọọ nke ọzọkwa bụ na onye isi na-adịrọ mma ekwesịrị ịbụ ọnụ ya bụ na ọ bụ sọsọ onye isi zuru ezu ka a na-ene anya na ọ ga-ebu ọnụ nọzọkwa dịka ya bụ na okwukwe islam bụ ihe izizi mmadụ ga-ewegodi tupu ekwuo okwu ibu ọnụ ya pụtara na onye na-abụrụ onye muslim adịghị nne anya ọ bụrụ iwu na ọ ga-ebu ọnụ ibu ọnụ a bụ nke dịrị sọsọ ndị kwere ekwe dịrị gị nke a e, anyị ekwuola ọtụtụ okwu gbasara ihe abụọ a ụmụnne anyị anyị ekelekwala unu na unu na-ege ntị um, ihe ọzọ anyị ga-eleba anya bụ ihe ọzọ anyị ga-eleba anya kịta bụ etikaf na abalị ebube na mbụ m ga-ayọ ụmụnne anyị ka ha kọwara anyị kedu ihe a na-akpọ dị etikaf ya na abalị ebube ekene dịrị unu niile Etikaf bụ ọnụ okwu ndị arab ihe ọ pụtara bụ mmadụ iwepụta onwe ya wee na anụ ụlọ nsọ nke chineke sọsọ rapụ gbakọta ụwa niile na ihe niile bụ ihe dị n'ụwa azụ wee gbakwunye chineke n'ime ụlọ nsọ ya iji wee fee chineke n'ebe ọ dị iche were echiche niile arụ ya ma omume ya ma ọnụ okwu ya wee na-efe chineke hapụ ihe ọzọ niile bụ ihe nke ụwa nwere ike ịgbachi anya n'ebe ofufe chineke nọ anyị na-aya anya afụ na na okpukpe dị iche iche ma nke omenala ndị igbo ma nke ndị ọcha a na-ewe oge dị iche eji efe ewe ofufe dị iche a na enwekwa ndị dị iche na-ewepụta onwe ha n'ebe dị iche ife chineke n'ụzọ na usoro dị iche E na ndị ụfọdụ wepụtagoro onwe ha dịka ndị a na-akpọ ụkọchukwu ụkọchukwu dịcha n'ụka dị iche iche ụkọchukwu bụ ndị wepụtagoro onwe ha wee chụọ ọrụ chineke aja abịa n'ihe gbasara islam onye ọbụla bụ muslim ofere ahụ ịnọ ọnọdụ dịka ụkọchukwu n'ebe ofufe chineke nọ site na omume na ihe omume nke a na-akpọ itikaf ihe ọpụta bụ na mmadụ wepụtara onwe ya n'ebe dị iche iji wee fee sọsọ chineke wee gbakọta ụwa a na ihe nke nrafu dị n'ụwa azụ onye ahụ ga-anọ aba ime ụlọ nsọ chineke bụ mọsk wee nọrọ n'oge ọ ga-ekpebi n'ime obi ya ụbọchị one ma ọ bụ awa one ọ ga-anọ wee na-efe ghara ime ihe ọzọ na-abụrụ ọsọsọ ife chineke na ramadan tikafu bụ ihe a na-eme n'oge ọbụla ọ gbata gị n'obi ka ime ma n'ime ramadan ka akacha kacha eme itikafu ọkacha aka na abalị iri nke ikpetamazụ n'ọnwa ramadan dịka a na-asị na ramadan agụwago agụ oge a ka ọtụtụ mmadụ ọtụtụ ndị mmadụ ga-eje na mọsk dị iche iche wee jee mee ihe a na-akpọ itikaf ya bụ itikaf bụ aka a na-asị gị na emume na-abịazi na njedebe ka anyị mezie ya n'ebe o juru eju itikaf nyere ndị muslim ofere ife chineke na uju ya daalụ ehm, anyị ekelele gị na ịkọwatara n'ihe gbasara itikaf ụmụnne anyị ka o si wee dịkwa enwere ihe a na-achọ maka etikafụ a a sị na o nwere ihe mmadụ bi n'obi si na ya na-achọ ka chukwu mere ya oge ahụ ka ọ ga ji si ka ya fee chukwu n'ụzọ dị iche o nwekwara ihe chukwu gwara anyị si na ọnyanwa bụ ihe dị iche n'ọnwa itelu a na-ebu ọnụ a na-akpụ ihe a leiletụlụ kadr na ntụpi okwu Igbo a na-akpụ ya abalị ebube m ga-akpọ nwanne m nwoke bụ barista Harun ka ọ kọwatara anyị ihe abalị ebube a pụtara na abalị ebube alhamdulillah n'ime mkpụrụ ụbọchị iri na ngwụcha ọnwa ramadan bụ a na-enwe yanwa bụ abalị ebube o so n'ime ihe mere na onye na ebe ọnụ kwesị ịrapụ ụwa niile ihe niile ịzụ ahịa ime ihe ihe ụwa wee gaa na e, ụlọ ekpere gaa nọrọ e, dịka ọnọdụ ụkọchukwu nọrọ n'ụlọ ekpere na-efe chineke na-efe chineke na-efe chineke ụbọchị na abalị maka abalị ahụ ọ bụ na inweta ya nwaba abalị inweta ya gba abalị ịnwetago ihe niile chineke na-agwa anyị n'ime akwụkwọ nsọ si lailatul qadr khairun min alf shahr na ihe ọma dị na ya nwa abalị karịrị ihe ọma dị na afọ ọgụ puku afọ ọgụ puku ịgụọ e afọ gụọ afọ ga ruo ọnụ puku ma ihe ọma dị na abalị abalị a na-akpọ lailatul qadr karịrị ya nwa afọ niile ifewego chineke fete chineke ruo afọ puku na ife chineke na nyanwa bụ sọsọ abalị karịrị e, e, ọgụ ya abụ ihe ọma dị na abana ebube onye nwetara nye nwa bụ abanebube ebube ekpere o kwesịrị ị ekpe bụ allahumma innaka afuwun karimun tuhibbul afu afu anna chineke gị bụ onye mgbaghara ịbụ onye ebube ịhụrụ mgbaghara n'anya gbaghara m njọ m niile ọ bụ ekpere onye na etikafụ n'abalị maọbụ onye nwetara abalị ebube kwesịrị ị ayọ chineke ka chineke gbaghara anyị niile na nkenke nwere ihe na nkenke ụmụnne anyị ọ ga-amasị m ka anyị mee kọwatara anyị ihe gbasara onyinye nke a na-akpọ zakat fitr zakat fitr a bụ onyinye a na-enye maka iji si chukwu ihe ọma niile m mere ihe ọjọọ niile m mere na ramadan jiri ihe a gbaghara m ya ọ bụrụ ma chukwu a na-eme nke a na ụbọchị nke ikpeazụ nke ramadan bụ n'isi ụtụtụ mbọsị a na-eje ihe mmemme mbụ nke a na-akpọ eid ka chukwu nabata nkụzi niile anyị kụziri ma anyị na-ayọkwa chukwu ka o mee ka unu aghọta ihe niile anyị kwuru ehm, maka ihe ajụjụ na ihe nkọwa anyị na-ayọ unu ụmụnne anyị kpọtụrụ anyị n'isi ụlọ ọrụ anyị dị na ogige national mosque abuja makwa onye na-achọ na-enweghị efe chọọ ka ọ kpọtụrụ anyị na ekwentị ka ọ anyị na akara 09067155547 ndị Igbo ndị ọma a na ekene n'unu ka udochukwu dịrị unu ka ọ dịwa n'ụbọchị ọzọ وجميع

soul